AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma na-ege ntị ndewo anyị na-anabata unu na okwu ahụike anyị nke ụbọchị keta mana isiokwu anyị n'ụbọchị keta anyị ga-eleba anya na nwantịntị oge anyị na unu ga-anọkọ n'oge ahụike nke ụbọchị taa bụ afọ ọsịsa maọbụ nke nwa bekee na-akpọ diarrhea afọ ọsịsa bụ ọrịa nke na-emegide ahụike anyị nke na-eme anyị na-enwe afọ mgbu na-enwe mkposi kwamgbe kwamgbe mgbe ụfọ anyị na-agbọ agbọ ma na-enwe afọ ịra ahụ site ọnọdụ ndị dị otu a bụ ọnọdụ jọgburu onwe ya nke anyị na-enweta site n'ọrịa ọjọọ a na-akpọ afọ ọsịsa ma anyị ga-akpọpụtara unu ụmụ nje ole na ole ndị na-akpata anyị ọrịa ọnọdụ dị otu a nke mbụ bụ nke nwa bekee na-akpọ introvirus nke a bụbu nke a na-akpọ icheriche coli nke atọ bụ nke anyị na-akpọ campylobacter nke anọ bụ nke a na-akpọ intermobile histolitica nke ise bụ nke a na-akpọ gidia lamblia igbo onye ọma na-ege ntị ọ bụ ihe mwute anya anyị n'ihi na aha ọmụ ọrịa ndị a bụ enweghị ejirimara ha n'asụsụ igbo maọbụ n'olu igbo ma ihe ndị a bụ ihe na-akpatara anyị ọrịa ndị a ma ọrịa ụmụ nje ọrịa ndị a nwere ejirimara ha maọbụ ihe ngosipụta ha na-egosipụta ngwa ngwa anyị riri ma ṅụọ ihe ọ bụla nke ọrịa ụmụ nje ọrịa ndị a nọ n'ime nke mbụ bụ na onye nwetara ụmụ nje ọrịa nke a na-akpọ campylobacter ma ọ bụ dịka anyị kpọrọ ya na mbụ ga-enwe afọ mgbu afọ ga na-arụ gị afọ ga na-ara gị ahụ ị gaa na-enweta onwe gị ka otu o kwesịrị n'ihi na ị nweela nje ọrịa ọjọọ ya n'ime afọ gị mgbe ụfọ anyị ga-ahụ na ọ nwere ọtụtụ ndị na-abụ ha richaa ihe ha ebido na-agbọ ha ebido na-anyụ anyụ ha na-anyụ ha na-anyụ ihe dịka mmiri mmiri mgbe ụfọ mkposi ha na-anyụpụta ga na-enwe ihe dịka ihe nje ọbara nke gwara nsị ha aka nke pụtara na onye a enwee n'ike iri ihe maọbụ ṅụọ ihe ndị nwere ụmụ nje ọrịa ọjọọ ndị a kpọrọ n'ebe a mgbe ụfọ anyị na-enwekwa ihe dịka ahụ ọkụ maọbụ isi ọwụwa maọbụ ahụ mgbu nke sitere n'ebe ọrịa dịpụta ma ọrịa nwere ike nọ n'ahụ anyị site n'abalị mbụ anyị bidoro ịrịa ọrịa ruo n'abalị isii nke anyị na-arịa ọrịa mgbe ụfọdụ ọrịa nwere ike laa n'onwe ya na-enweghị ihe nlekere anya ma ọ bụ ọgwụ nke anyị ga-aṅụ site n'ihe gbasara ọrịa ma ihe ize ndụ dị n'ọrịa bụ na mgbe ụfọ ọ na-emekọta akụkụ ahụ anyị nke ukwuu nke kpatara nọ na ọ bụrụ anyị elezighị nwaanyị anya ma ṅụọ ọgwụ dịka o kwesịrị mgbe anyị na-arịa ọrịa onye ahụ nwere ike ịnwụ bụ nwee ihe ize ndụ nke sitere n'ebe ọrịa ndị a otu ọrịa dịka anyị kwuru bụ ọrịa zuru ụwa niile obodo ndị afrịka obodo ndị isi ọcha ebe dum ụwa sọtụrụ a na-enwe ọrịa ma ọrịa na-ebuso nwoke agha na-ebuso nwaanyị agha na-ebuso ndị okenye ma ụmụaka anyị agha mgbe ụfọ ihe kpatara nụ nke a bụ na ọtụtụ oge anyị na-enwe ezi nlekere anya n'ibi obi anyị n'ime obodo site n'idozi obodo anyị ụcha na ebe obibi anyị ụcha nke kpatara nọ na ụmụ nje ọrịa ndị a na-adị na mmụba na ogige anyị mgbe ọbụla anyị na-eri ihe bụ na-aṅụ ihe anyị agaghị ama mgbe ọrịa ndị a ga-eji banye n'ihe oriri nke anyị na-ari maọbụ ihe ọṅụṅụ nke anyị na-aṅụ ụzọ anyị na-esi enweta ọrịa n'ebe ọ dị ukwuu bụ site na inwe ihe nrikọ nke ka enwee na ihe mmekọ site n'ebe mkposi dị mgbe ụfọ ụmụaka anyị na-abụ ihe ndị na-adị n'ihe ize ndụ ka ukwuu inweta ọrịa n'ihi na mgbe ụfọ ha na-abụ ha mee mkposi ma ọ bụrụ na okenye anọ nso ịkpọpụ ha ebe ha nọ mee mkposi ha ga-eji aka ha fọtọsịa mkposi ha maọbụ si ha ụfọdụ ihe were ya tinye n'ọnụ ọ bụrụ na nwa aka dị otu a nwere nje ọrịa dị otu a n'ime nsị ya ọ ga-abụ onye ga-adị na ihe ize ndụ inweta ọrịa ọjọọ ya na-akpọ afọ ọsịsa mgbe ụfọ nye okenye anyị na-enweta ọrịa site n'ịṅụta ya na mmiri site n'irite ya n'ihe oriri site n'inweta ya n'aka mgbe ụfọ ijiji na-eburu ọrịa bunye n'ihe oriri nke bụ anyị rie ya anyị enweta nje ọrịa ka ihe anyị ga-eme gbochie ọrịa ọjọọ ndị a niile dị iche iche mgbe ụfọ anyị nwere agwa ọjọọ jọgburu onwe ya site na otu anyị na-esi eme mkposi n'ime obodo o nwere ọtụtụ ndị ndị na-aga mkposi ha n'ebe mmiri dị ma ọ bụ ndị na-eme mkposi na ụlọ ha ha tinye ya n'ime mmiri ebe iyi aza ebe anyị na-aga eku mmiri ọṅụṅụ ọnọdụ dị otu a bụ ọnọdụ jọgburu onwe ya nye ọrịa ọjọọ ya dị otu a n'ihi na onye na-eme mkposi ya na-etinye ya n'ime mmiri ọ bụrụ na ị nwere ụmụ nje ọrịa ndị a na-akpata ọrịa afọ ọsịsa ngwa ngwa itinye ya n'ime mmiri ọha na eze bịa ebe ahụ kuru mmiri ha ga-aṅụ ha ga na-aṅụ ụmụ nje ọrịa nke kpatara nọ na ngwa ngwa ha ṅụchara mmiri ahụ ha ga-ebido nwewa ọrịa ọjọọ dịka nke a nke ọzọ bụ na mgbe ụfọ anyị mee mkposi lọta anyị abụ ndị na-eme ngwa ngwa iji mmiri bụ ncha sachapụ aka anyị ngwa ngwa anyị biri ụdị ndụ dị otu a ma nwee ike iji aka anyị ji mee mkposi ma tinye n'ihe oriri anyị ga-abụ ndị ga-eji ọrịa ọjọọ ya dị otu a tinye n'ihe oriri kepụtara na onye riri ihe oriri a nọ n'ihe ize ndụ ịnweta ọrịa mgbe ụfọ anyị ga-ejikwa aka anyị ji mee mkposi na-akwọ ya nke ọma were naa nwanne anyị maọbụ onye anyị aka na-amaghị na aka anyị emetụla mgbe anyị na-agbalị ime ka anyị hichaa ike anyị nke ọma mgbe anyị nara nwanne anyị maọbụ enyi anyị aka anyị ga-eji ụzọ dị otu a fufee onye ahụ ọrịa ọjọọ ahụ bụ na-ebute afọ ọsịsa ọ bụrụ na onye ahụ nwere atụmatụ maọbụ ndụ nke ị na-amịnye aka n'ọnụ na-akwọghị aka ya nke ọma ọ ga-abụkwa onye ga-eketa ọrịa na ngwa ngwa mgbe ụfọ anyị na-abụ ndị na-ahapụ ogige anyị ya eru inyi nke ukwuu anyị bụkwa ndị na ebe anyị na-eme mkposi mgbe ụfọ anyị na-eji ihe kpuchie ya nke ọma ijiji ndị ebere na mkposi maọbụ nsị nke anyị nyụrụ n'ime ebe anyị na-eme mkposi ga-esi ebe ahụ pụta ma na-ebekasị na nri anyị ụzọ dị otu a ijiji ahụ ga-eburu ọrịa bụ nje ọrịa ndị a na akpata anyị afọ ọsịsa bunye na nri anyị ngwa ngwa anyị riri nri a anyị enwe ike nwee ọrịa ọjọọ abụ afọ ọsịsa kee ihe ga-eme ọrịa abụ ihe ga-anọgide anọgide n'ogige anyị nke mbụ bụ na ụmụaka anyị ma ha enweghị ezi nlekere anya ha ga-abụ ndị ga na-enwe ọrịa mgbe ụfọ anyị na-eri nri ma na-aṅụ mmiri n'ụzọ o kwesịrị ọ bụrụ na anyị a na-eri nri na-aṅụ mmiri n'ụzọ o kwesịrị ngwa ngwa ọrịa rute anyị nso anyị ga-abụ ndị ọ ga-ebuda ma ọ butuo onye ngwa ngwa keekwanụ ihe anyị ga-eme ma ọ ga-abụrụ na anyị ebute ọrịa ọjọọ a bụ afọ ọsịsa nke mbụ bụ na anyị ga-agbalịsi ike ịnara ndụmọdụ site n'aka ndị na-ahụ maka ahụike anyị nke a bụbụ na anyị ga-agbalịsi ike ịna aṅụ ọgwụ dịka o kwesịrị iji mee ka anyị bụrụ ndị na aga enweta ọrịa a na-akpọ afọ ọsịsa n'ihi na mgbe ụfọ ọrịa na-eme ka anyị na-anyụ nsị mmiri mmiri nke ukwuu nke pụtara nụ na mmiri ndị ahụ na-apụsị anyị n'ahụ bụ ihe ọbara anyị ga-eji rụọ ọrụ ọ bụrụ na anyị emee ngwa ngwa itighachi mmiri ahụ n'ime ahụ anyị anyị ga-abụ ndị ọbara anyị na aga ezu oke nke ga-amenụ ka anyị nwee ihe ize ndụ dị ukwuu n'ebe ọrịa dị nke a bụ bụ na anyị ga-abụ ndị ga na-edote onwe anyị ọcha na-edote ogige anyị ọcha nwee ike na-ekpuchi ebe anyị na-eme mkposi nke ọma na-eme atụmatụ nzacha na mkpocha na mkpofu nke ọma n'ebe obibi anyị ma na-akwa aka anyị nke ọma mgbe ọbụla anyị gara mkposi ma nwee ike na-ekpuchi ihe oriri anyị nke ọma otu anyị na-aga na-enweta ọrịa ọjọọ ya bụ afọ ọsịsa site na ijiji ma ọ bụ ụzọ ndị ọdọ dịkarị iche iche dịka anyị kwuru anyị na-eji enweta ọrịa ọjọọ ya igbo ndị ọma na-ege ntị otu a ka ọha anyị n'ọnụ n'ụbọchị kịta ndewo ka bụ adventist world radio ka unu na-ege otu aka ka anyị na-ekele nwanne anyị nwoke azụbụike omeọnụ onye na-enye anyị okwu nke ndụmọdụ na ahụike ka chineke gọzie gị ezi omume

nsọ

seventh day adventist central district choir aba unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke nye unu ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ị nwere ike ịkụrụ n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 otu aka ka anyị na-asị gị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anọbata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo onye ọma onye na-ege ntị ndewo amaara m na ihe na-agara gị nke ọma n'ụbọchị ndị a amaara m na onye nwe m na-eleta gị ka amara ya na udo ya chịa n'ime obi gị anyị abịala ọzọ n'ụbọchị taa na ohere ọma ọzọ nke Chineke nyeworo anyị iji gee ntị na okwu ya isiokwu anyị n'ụbọchị taa bụ bie ndụ ziri ezi bie ndụ ziri ezi anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị Galeshia isi isii amaokwu nke itoolu Chineke anyị onye pụrụ ime ihe niile nyere anyị aka n'ụbọchị taa anyị agaghewo gbaghara dị ike anyị nyere anyị aka ka anyị ghọta ma bie ndụ ziri ezi n'aha Jizọs anyị ga-ewere ihe ọgụgụ anyị dịka anyị kwuru n'akwụkwọ ndị Galeshia isi isii amaokwu nke itoolu ọ sị ma ike agwụla anyị n'obi n'ime ihe ọma n'ihi na anyị ga-eweta ihe ubi mgbe oge ya ruru ma anyị adaghị mba biko ike agwụla gị ime ihe ọma obi gị adala mba n'ihi na ị ga-ewe ihe ubi mgbe oge ya ruru na mgbe gara aga otu abalị mgbe abalị ga gamiri ọ dị otu nwoke nke a kpọrọ n'ekwentị nke a bụ ọkpụkpọ oku ma ọ bụ ọkpụkpọ nke ọ dịghị onye nne ma ọ bụ onye nna ọ na-amasị ịnata ụdị ọkpụkpọ oku a nke na-agbapụ obi nke na-eweta ụjọ n'ime mmadụ ọ bụ ụdị ọkpụkpọ oku nke onye ọbụla na-ekpe ekpere ka ọ ghara ịdabara ya ma mgbe eji kpọọ nwoke a ya bịa hụ na ọ bụ ndị na-arụ ọrụ n'okporo ụzọ ndị na-ahazi ụgbọala emere ka ọ mata na ọ dị otu ụgbọala nke bụ ụmụ ntolobịa anọ wee gbaba na ihe eji na-egbochi ụzọ ha niile nọ n'ime ụgbọala ahụ bụ ndị nwụrụ ma onye ahụ nke kpọrọ oku a bụ onye mere ka ọ mata sị na ihe eji na-akpọ ya bụ na ọ dị ha ka nwa ya nwaanyị so n'ime ndị ya nwụrụ na nramahụ dị otu a iru nwoke a wee gbarụọ ya banye n'ụgbọala ya kwọpụ gawa n'ụlọ ọgwụ ahụ ịhụ ozu nwa ya nwaanyị nke nwụrụ na-erughị eru mgbe o ji ruo ebe ahụ ya banye n'ụlọ ebe a na-edota ihe ndị nke mere na mberede were ihu ya kpuwe n'ala anya mmiri na agosi ya n'anya ka ọ nọ n'ụdị ọnọdụ dị otu a ya nụ nga otu onye uwe ojii mere ka amatasị na ololo mmanya ndị aṅụrụ aṅụ n'ime ụgbọala ahụ bụ ihe nke kụwasịrị nke a mee ka nwoke a kpọluvu bịa chesị na ọ pụrụ ịbụ na ndị aṅụrụ mmanya kpatara ha eji daba n'ụdị ihe mberede a nwoke a bilie si na ugbu a na ya achọtala ihe ya na-achọ ya ebilie n'oke iwe si na ya ga-achọpụta onye nyere ụmụaka mmanya na ya emekata nweta onye ahụ na ya jikere igbu onye dị otu a mgbe o ji bilie ya larue n'ụlọ ya gaa ebe nke ya onwe ya na-edota mmanya nke ya imepe ya n'ebe usuekwu dị ya ahụ akwụkwọ nke edere bụ aka akwụkwọ nwa ya nwaanyị gịnị ka edere ebe ahụ nna m biko anyị were ụfọdụ n'ime mmanya gị anyị ji gawa ihe amaara m na nke a agaghị ewute gị n'ezie ike gwụrụ nna dị otu a ọ maghị ihe ọ ga-eme Ọ nụtara ya mmiri biko gị onye mụ na ya na-atụgharị uche m na-asị gị n'ụbọchị taa ndị nọ gburugburu anyị na-aghọta otu anyị si na-ebi ndụ karịa ihe anyị na-agwa ha n'ọbụ ihe anyị bụ akparamagwa anyị na-enwe nhụkụ n'ebe ndị bi gburugburu anyị nọ karịa ihe anyị gwara ha sị na ọ otu a ka ndụ anyị dị ọgịga ije anyị okwukwu okwu anyị ihe ndị a niile na-egosi ụdị mmadụ nke anyị bụ ọ bụrụ na anyị na-ebi ndụ zuru oke ọ bụrụ na anyị na-eme ihe okwu ọnụ anyị na-egosi ihe ndị a ma ọ bụ ibi ndụ n'ụzọ dị otu a bụ nke nwere ike ime ka anyị nwee nhuku nke kwesịrị ekwesị n'ime ndị mmadụ jizọs kraịst onye anyị na-asị na anyị na-eso ụbọchị niile bụ onye nwere nhuku n'ime ndị mmadụ site n'ozizi ya n'ihi na ihe ahụ jizọs kraịst na-ezi bụ ụdị ndụ nke ọ na-ebi ndụ ya na okwu ọnụ ya niile makọrọ nke kpatara ebe ọ bụla ọ na-ezi ihe onye ọ bụla nke jizọs kraịst ziri ihe onye ọ bụla nke bịara n'ụzọ Jizọs Kraịst bụ onye na-akụkụwa aka sị ahụbeghị m ụdị nwoke a mbụ n'ihi na ihe nke ọ na-ekwu bụ ihe nke ya nwa na-ebi na ndụ ya bụrụ na anyị kpaa ezigbo agwa ọ ga-enwe nhuku na ezinụlọ anyị lee ya nwoke a biliri n'iwe ịchọ onye nyere ụmụ ya mmanya ma ya echefue na o nwere ri ebe ya onwe ya na-edota ihe ndị a ọ dị ndị ọ na-abụ ịbanye n'ụlọ ha emepụtara otu akụkụ mmanya dị iche iche ọ dịghị ihe ọ bụla nke ị chọrọ ị na-agaghị ahụ n'ebe dị otu ahụ mgbe ụfọdụ m lekata ihe ndị a ya eju anya ma jụwa eji ihe ndị a na-eme gịnị lee ya otu nwatakịrị na-ebilite ebilite na ndụ si laa ndụ ya n'iyi ya mere n'ụbọchị taa ka anyị kpagharịa agwa bigharịa ndụ n'ihi na ụmụaka a na-amụ ebe ha na-amụta ihe mbụ nke ha na-eji apụ n'ezi bụ site n'ụlọ anyị ọ dị nzọụkwụ anyị were ọ bụrụ na anyị mụọ ụmụ ole na ole ị ga-ahụ ọ bụrụ nzọụkwụ ọjọọ otu onye ma ọ bụ nke ọzọ aghaghị zọrọ nzọụkwụ ahụ mgbe anyị na-emekwa ihe ziri ezi ọ na-ewetara anyị ọṅụ ọ na-ewetakwara anyị nkwanye ùgwù ma ọ bụrụ na apụta n'ezi ahụ onye a asị gịnịkwanụ ka ị chere ị ga-ahụ n'ezinụlọ ahụ ọ bụghị dịka nna ya ọ dị onye amaghị na nna ya bụ onye a na-akwanyere ùgwù na amaala otu a ka o kwesịrị ịdị n'ime ndụ anyị ka ihe ọbụla nke anyị na-ekwu ka ihe ọbụla nke anyị na-eme makọọ n'ihi na otu a ka akparamagwa nke Jizọs Kraịst na okwu ọnụ ya na ozizi ya si makọọ mgbe anyị na-eche echiche n'ụzọ dị otu a ka Chineke nọnyere anyị onye nwe anyị biko nyere anyị aka ka okwu ọnụ anyị ọgịga ije anyị na akparamagwa anyị zipụta n'ezie na anyị bụ ndị nke gị n'aha Jizọs nwa chineke na-ege ntị ka anyị gbalịa bie ezi ndụ n'ime ụwa anyị nọ n'ime ya ka anyị bie ndụ nke ga-etoja ka anyị bie ndụ ndụ ga-enye chineke obiọma ngọzi wee bụrụ nke anyị kee ihe mmadụ ga-eme n'ime ụwa wee tụfuo mkpụrụ obi ya ma chefue alaeze nke kraịst imela onye mgbasa ozi eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-arịọ ịhụnanya chineke ogologo ndụ na ahụ isi ike ngọzi na amara nke kraịst bara gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ị nwere ike ige oziziọma nke na awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot awrnigeria at gmail dọtcọm ezi enyi m kọrọna ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka udo chineke chịa n'ime ndụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo